1. Here is a school. Ihe a bụ ụlọ akwụkwọ. 2. The school building is long. Ụlọ akwụkwọ o toro ogologo. 3. The day is fine. Ụbọchị taa mara mma. 4. The ground is dry. Ala dị korokoro. 5. The children are outside. Ụmụaka nọ n'èzí. 6. They are wearing their school dress. Ha yi uwe akwụkwọ ha. 7. Look, you will see the school behind them. Lee, ị ga-ahụ ụlọ akwụkwọ n'azụ ha. 8. You will also see a big tree behind the school. Ị ga-ahụkwa otu nnukwu osisi n'azụ ụlọ akwụkwọ ahụ. 9. The children are playing. Ụmụaka ahụ na-egwu egwu. 10. But their teacher is not there. Ma onye nkuzi ha anọghị ebe ahụ 11. They are throwing balls. ha na-atụ bọọlụ 12. The children are seven. ụmụaka ahụ dị asa 13. Four boys and three girls. ụmụ nwoke anọ na ụmụ nwanyị atọ 14. They have two balls. Ha ji ball abụọ. 15. They are in a circle. Ha nọ okirikiri. 16. To play is good. Igwu egwu dị mma. 17. To play football is good too. Ịgba bọọlụ kwa mma. 18. It helps them to be fit and strong. Ọ na-enyere ha aka ịgbasi ike. 19. They are happy. Obi na-atọ ha ụtọ. 20. This is my story. Nke a bụ akụkọ m.